Ọ na-aga ahịa. Ọ na-aga ahịa. Ọ ga-aga echi. Ọ ga-aga echi. Ọ na-asa akwa. Ọ na-asa akwa. Ọ na-asa efere. Ọ na-asa efere. Ọ na-azụta agwa. Ọ na-azụta agwa. Ọ na-azụta ewu. Ọ na-azụta ewu. Ọ na-azụta ehi. Ọ na-azụta ehi. Ọ na-azụta efere. Ọ na-azụta efere. Ọ na-azụta ego. Ọ na-azụta ego. Ọ na-azụta akwụkwọ. Ọ na-azụta akwụkwọ. Ọ na-aza ezi. Ọ na-aza ezi. Ọ na-eweta ego. ọ na-eweta ego ọ na-eweta ego, ọ na-eweta efere ọ na-eweta efere ọ na-eweta enwe ọ na-eweta enwe ha na-enye anyị ha onye ka ha ga-enye anụ onye ka ha ga-enye anụ onye ka ha ga-enye akwa Onye ka ha ga-enye akwa? Onye ka ha ga-enye achịcha? Onye ka ha ga-enye achịcha? Onye ka ha ga-enye akpụ? Onye ka ha ga-enye akpụ? Onye ka ha ga-enye akwụkwọ? Onye ka ha ga-enye akwụkwọ? Onye ka ha ga-enye azụ? Onye ka ha ga-enye azụ? Ha na-ewe anụ. Ha na-ewe akwa. Ha na-ewe akwa. Ha na-ewe achịcha. Ha na-ewe achịcha. Ha na-ewe akpụ. Ha na-ewe akpụ. Ha na-ewe akwụkwọ. Ha na-ewe akwụkwọ. Ha na-ewe akwa. Ha na-ewe akwa. Ha na-ewe azụ. Ha na-ewe azụ. m na-asa achịcha nkata m na-asa nkata na-asa ịgba nna na-asụ Ịgbo m na nna iko m na-asụ iko igbe m igbe M na-asa otu. M na-asa otu. M na-asa uwe. M na-asa uwe. M na-asa efere. M na-asa efere. m na ihe m na ihe m na-asụ ọjị m na ọjị m na ọgụ M na-ese ọgụ. M na-ese ọgụ. M na-ese ọgụ. na-asa ọka. M na-asa ọka. M na-asa ụlọ. m na-asa ụlọ m na-asa ụmụ m na-asa ụmụ ha na-ewe achịcha ha na-ewe nkata ha na-ewe nkata ha na-ewe ịgba ha na-ewe ịgba ha na-ewe iko Ha na-ewe iko. Ha na-ewe igbe. Ha na-ewe igbe. Ha na-ewe otu. Ha na-ewe otu. Ha na-ewe uwe. Ha na-ewe uwe. Ha na-ewe efere. Ha na-ewe efere. Ha na-ewe ihe. Ha na-ewe ihe. na-ewe ọjị. Ha na-ewe ọjị. Ha na-ewe ọgụ. Ha na-ewe ọgụ. Ha na-ewe ọgwụ Ha na-ewe ọgwụ Ha na-ewe ọka. Ha na-ewe ọka. Ha na-ewe ụzọ. Ha na-ewe ụzọ. Ha na-ewe ụmụ. Ha na-ewe ụmụ. Unu ga-eso Unu ga-eso anyị.

Unu ga-eso nne. Unu ga-eso nne. Unu ga-eso ọsa. Unu ga-eso ọsa. Unu ga-eso ọkụkọ. unu ga eso ọkụkọ unu ga-eso ehi unu ga-eso ehi unu ga-eso ewu unu ga-eso ewu unu ga-eso agwọ unu ga-eso agwọ unu ga-eso ele unu ga-eso ele unu ga-eso igwe Unu ga-eso igwe? Unu ga-eso otu? Unu ga-eso otu? Unu ga-eso iri? Unu ga-eso iri? Anyị ga-eso unu. Anyị ga-eso unu. Ọ na-achọ agwa. Ọ na-achọ agwa. Ọ na-achọ ite. Ọ na-achọ ite. Ọ na-achọ ọgede. Ọ na-achọ ọgede. Ọ na-achọ akwa. Ọ na-achọ akwa. ọ na-achọ ọsa ọ na acha ọsa ọ na-achọ mmanya ọ na-achọ mmanya ọ na-achọ igbe achọ igbe ọ na-achọ uwe ọ na-achọ uwe ọ na-achọ rọs ọ na-achọ rọs ọ na-achọ efere ọ na-achọ efere ọ na-achọ ihe ọ na-achọ ihe ọ na-achọ ụnụ ọ na-achọ ụnụ ọ na-achọ nnu Ọ na-achọ nnu. Ọ na-achọ ofe. Ọ na-achọ ofe. Ọ na-achọ oche. Ọ na-achọ oche. Ọ na-achọ akwụkwọ. na-achọ akwụkwọ ọ na-achọ ego ọ na-achọ ego ọ na-achọ ịgba ọ na-achọ ịgba ọ na-achọ ube ube ọ na-acha ji ọ na-acha ọjị ọ na-acha ụlọ ọ na-acha ụlọ o ji anụ O ji anụ. O ji achịcha. O ji achịcha. O ji ite. O ji ite. O ji ịgba (o ji ịgba) o ji ube (o ji ube) o ji ọkụkọ O ji ọkụkọ. O ji ọjị. O ji ọjị. O ji ji. O ji ji. O ji akwụkwọ O ji akwụkwọ O ji ego O ji ego O ji ụdọ O ji ụdọ o ji ofe o ji ofe o ji ute o ji ute aja na-egbu anụ aja na-egbu anụ aja na-egbu oke aja na-egbu oke Aga m egbu ọsa. Aga m egbu ọsa. Aga m egbu ọkụkọ. Aga m egbu ọkụkọ. Aga m egbu ehi. agaghị egbu ehi agaghị egbu enyi agaghị egbu enyi agaghị agwọ agaghị egbu agwọ agaghị egbu ele agaghị egbu ele agaghị egbu agụ agaghị egbu agụ Aga ebu aṅụ. Aga ebu aṅụ. Aga ebu ụmụ. Aga ebu ụmụ. Aga ebu enyi. Aga ebu egbu enyi. Aga m egbu ihe. Aga m egbu ihe. Aga m egbu ebe. Aga m egbu ebe.